AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na anyị ntị ụmụnne anyị na ụmụnne anyị anyị na-ekele onye nwe anyị bụ onye nyere anyị ndụ onye na-eme ka anyị nwee ike ịnọkọ tụgharịa uche na ihe ole ihe anyị ji maka ya nọrọ ebe a taa bụ ịkọwa ụdịrị ekike dị iche iche anyị na-eke ụdị uwe dị iche iche ma ọ bụ efe anyị kwesịrị ị na-eyi na oge dị iche iche n'ihe ịma atụ anyị e nwere oge udu mmiri n'ebe a ebe anyị enwere oge ọkọchị enwere oge oyi nwee oge okpomọkụ enwere oge ụgụrụ ọ bụghị mgbe niile ka anyị na-eyi otu ụdị akwa otu ụdị efe otu ụdị uwe ma ndị okenye ma ụmụnta nwere uwe dị iche iche anyị na-eyi ihe anyị yi n'ahụ nwere ike ime anyị enwe ahụike otu anyị si kee ekike uwe anyị ti nwekwara ike ịkpata ọrịa dị iche iche n'ime ya ihe anyị chọrọ ikwu bụ oge oyi oge udu mmiri mgbe mmiri na-ezo nnukwu ụmụaka na-aga akwụkwọ ndị okenye na-aga ọrụ ma ndị na-aga ugbo e nwere sị ọtụtụ ekike ndị anyị kwesịrị na-eke nke mbụ bụ na n'ihi na mmiri na-ezo nnukwu o nwere nke a na-akpọ n'okwu bekee renkot ma ọ bụ ihe ị ga-eji gbokwasị ahụ gị ka mmiri ghara ịba n'uwe gị ma mmiri zoo e nwekwara nke a na-eyi n'ụkwụ akpụkpọ ụkwụ a na-akpọ rembut ma ọ bụ akpụkpọ ụkwụ ndị ejiri rọba mee n'oge ahụ maka ụmụ gị na-aga akwụkwọ maka gị onwe gị na-aga ugbo maka gị onwe gị na-agakwa ọrụ oyibo ị na-aga n'ụtụtụ mmiri na-ezo ị kwesịrị inwe ihe ndị a iji kpuchite onwe gị ka mmiri ghara imetọsị gị esi otu a oyi abaghị gị ahụ oyi na-aba mmadụ ahụ n'oge udu mmiri na-abakwa ụmụaka ahụ n'oge udu mmiri mana igbochie a sị na mgbochi ka mma karịa ọgwụgwọ gbochie oyi ịba mmadụ ahụ n'oge udummiri nke a bụ oge udummiri mana e nwere oge okpomọkụ mgbe okpomọkụ dị anyị kwesịrị ị na-eyi uwe ga-eme ka ahụ anyị nwee ike na-ekuru ume agaghị ekpuchicha o nwere akwa ndị a ga-eyi ahụ gị aga na-ekutekwa ume ma ọlị ọ ga-enye ahụ gị nsogbu ma ọ bụrụ na mgbe okpomọkụ dị ahụ gị ga na-achọ ụzọ ọ ga-esi wepụsị okpomọkụ dị n'ime ahụ gị mana ụzọ adịghị ma ọ bụrụ na ị jiri akwa kpuchigide onwe gị ebe niile akwa ndị a na-akpọ ọtụtụ akwa dị iche iche enwere ndị a na-akpọ kọtin nwere ndị a na-akpọ naịlọn ọ bụrụ na ọ bụ naịlọn ma ọ bụ ndị nke ọzọ ka iji tiri n'ahụ okpomọkụ agaghị na-apụ apụ ndị ọkachamara si na nke a kpọrọ kọtin kacha mma ma akwa ndị a na-eyi n'ime ma ndị a na-eyi n'elu ahụ Gị ahụ gị wee nwee ike na-ewepụsị okpomọkụ site na ajịrịja ma ọ bụ ọsịsọ ịgba gị nke a bụ n'oge okpomọkụ. e nwere oge ọzọ nke a na-akpọ oge ụgụrụ ụgụrụ na-ebu ọtụtụ ihe ọtụtụ ihe ka ụgụrụ na-ebu abịa oyi ọ na-egbu oke oyi na-egbukwa uzuzu ma ọ bụ ntụ oge ụgụrụ anyị kwesịrị na-eyi ihe ga-ekpuchite anyị mana isi ọtụtụ anyị na-anọ na ụgbọala ka a na-akpọ motosaịkụl gbaa ya ọtụtụ oge ị na-agba ya oyi na-efe gị n'isi ọ ga-adịcha mma nke ka nke ụmụntakịrị oyi na-efe n'isi anyị kwesịrị na-ekpuchi ha isi oge oyi kpuchie ha isi oge oyi karịa nke ka nke oge ụgụrụ kpuchie ha isi ma ha nọrọ n'elu motosaịkụl maọbụ ụgbọala a na-akpọ motosaịkụl kpuchie ha isi uwe anyị ga-eyi ga-ekpuchie ụkwụ anyị kpuchie aka anyị mee ka anyị wee nwee ike chụọ oyi maka na mgbochi ka mma karịa ọgwụgwọ ahụike onye ọbụla dị mkpa anyị kwesịrị ịkwado akwado maka na site n'oge ruo n'ege ọ na-eme na mgberede ọkọchị a na-ahapụ na mgberede udu mmiri a na-abịa na mgberede ụgụrụ a na-akwa abịa na mgberede anyị kwesịrị ị na-akwado akwado si oge a ruo oge a ihe dị otu akwụ nwere ike ime anyị agaa n'ahịa gotara ụmụ anyị ụdịrị efe kwesịrị oge ndị dị otu a gorokwa nke anyị ga-eyi efe ụdị uwe maọbụ efe kwesịrị oge dị otu a ọ ga-adị mma maka ahụike ezinụlọ ka egbochie ọtụtụ ọrịa kwesịrị ịbịanụ nke ka nke oyi ọrịa oyi na-adị mma ọ na-akpata ọtụtụ ihe ndị ọzọ dị iche iche ọ na-akpata ọtụtụ ihe ndị ọzọ dị iche iche anyị kwesịrị ime ịkpachapụ anya mee ihe niile anyị nwere ike ime ịhụ na ahụike nke ezinụlọ anyị wee ihe ahazi na ahazi ọtụtụ uwe anyị na-eyi n'oge ụfọdụ adịcha mma ị ga-ahụ nwa agbọghọ n'oge oyi ọ chọrọ ka ama mma ọ bụ ka ahụ ahụ ya na ya tere ude mara mma na na ahụ ya na-eme pokopoko o yiri ihe na-aga ekpuchi ahụ ya ọ nọkwa n'elu ụgbọala motosaịkụl o were aka kwugide na kwukalata onwe ya anyị na-ajụsị ọ bụ oyi ahụ a na-atụ ya mgbe o si n'ụlọ pụọ ka ọ bụ n'elu ụgbọala motosaịkụl ka oyi ya bidoro tụwa ya ọ ga-eyikwa ihe were onwe ya were ahịa ghewe ahụ ya oghe ebe ị na-achọ nụ mma ga chọta oyi oyi aba gị ahụ ị chọtala mma mgbe ị gara n'ụlọ ọgwụ gaa nọrọ emefuchie ego ebe ahụ mma ahụ ị chọrọ ị chọtala na ya anyị kwesịrị idowe ahụike dịka ihe mbụ ahụike kwesịrị ịbụ ihe mbụ tupu anyị ekwuo okwu mma mma dị mma chineke kere mmadụ ka ọ maa mma ọ bụ onye dị ndụ nwee ahụike na-ama mma onye dị n'ọrịa <laughs> mma ya a na onwe onye rịawara ọrịa dị mma ndị igbo kwuru na onwe onye na-arịa ọrịa dị mma mba anyị kwesịrị ịdị ahụ na ahụike tupu anyị amawa mma ka anyị leba anya o nwere mgbe ị ga-ahụ ọtụtụ ụmụaka na-agụ akwụkwọ enweghị ezigbo uwe ha ti enweghị ezigbo efe enwe ekpuchighị isi oyi na-efe ha na-asị hel nne na nna ndị ya a na-elekekwara ụmụ ndị ya anya eme asị na ihe na-eme nwa m ụmụaka na-arịa ọrịa ụmụaka na-arịa ọrịa mgbochi ka mma karịa ọgwụgwọ anyị kwesịrị itibanye uche ihe gbasara ahụike ezinụlọ anyị mana ụdị uwe ụmụ anyị kwesịrị na-eyi oge okpomọkụ anyị amara na ha ga-eyi ihe ga-ekpuchi ha kpuchie ha ebe ọ dị ukwuu oge oyi anyị kpuchie ha ebe ọ dị mma anyị mee nke a ọtụtụ ụlọ ọgwụ anyị na-aga ga-ebelatatụ ego ndị anyị na-emefu ụfọdụ ha anyị agakwa emefu ya anyị were ya mee ihe ọzọ nke ga-abara anyị uru ụmụ anyị nọrọ n'ahụike anyị nọrọ n'ahụike obi ụtọ ga-adị onye ọ bụla n'ezinụlọ nke a bụ ihe anyị kwesịrị ime ihe ndị a bụ ihe dị nta ihe dị nta anyị kwesịrị ị na-eme mana ma anyị emeghị ha ihe ha ga-alụpụta ga-ebu ibu ihe ha ga-alụpụta ga-ebu ibu ga-alụpụta nsogbu buru ibu ya mere ka anyị chetakwa na mgbochi ka mma karịa ọgwụgwọ ndị na-ege ntị udo dịrị unu ebe unu wepụtara ohere nụrụ ihe anyị kwuru ime ya tinye ya n'ọlụ ọ ga-adịrị gị mma unu emeela anyị ozi ọma nke ahụike nwanne anyị nwoke nnamdi ogidi anyị na-asị ka chineke gbaa gị ume nọnyere gị na ezinụlọ gị na ọma nke nyere anyị taa na-echekwutara anyị n'oge dị iche iche ka anyị gbalịa yie efe yie uwe ga-adị mma n'oge ọ bụla onye ọma na-ege ntị gbalịa yiri efe ga-adị mma na oge ọbụla ọwa udu mmiri ọbụ ọkọchị oge ọbụla yiri efe dị mma ka ahụ wee doo gị gị nọọ na ahụike imela onye nyere anyị oziọma nke ahụike anyị na-asị ọ bụrụ na ị nwere ajụjụ nke chọrọ ịjụ anyị gbalịa kọrọ na anyị n'ekwentị na 07063637224 7224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi Emmanuel Levi onye ukwu ka jehova chineke anyị bụ onye ukwu ka jehova chineke anyị bụ onye a na eto ka ọ bụrụ nne ebi ebi onye ukwu ka jehova chineke anyị bụ onye ka jehova chineke anyị egwu onye a na-eto e eto ka ọ bụrụ nne ebi ebi

na-eteta ọbụrụ mgbe ebibi n'ọgbọ niile tonuja tonuja onye na

jehova mbụ bụ abụ ọma nke ndị missionaries of aba nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka ya chineke baru n'ụba n'aha jizọs amen onye ọma na-ege ntị nwayọ mgbe anyị ga-akpọbata onye mgbasa ozi emmanuel levi ka onye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye igbo na-ege ntị ana m ekele gị n'ihi na chineke anyị dịrị anyị mma oge awa nke ịnụ okwu chineke abịawa ọzọ n'oge amarala m na ịnọ na njikere ịnụ olu ya ana m akpọkọ gị ka nọ na njikere n'ihi na onye nwe anyị ga-ekpughe onwe ya nye gị isiokwu m na-ewetara gị n'oge abụọ onye nwe anyị dị ike n'ezie onye nwe anyị dị ike n'ezie ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị na-esite n'akwụkwọ abụọma isi iri itoolu na atọ amaokwu nke atọ na nke anọ osimiri ebiliwo olu ha jehova osimiri eweliwo olu ha osimiri na-eweli ebili mmiri niile ha elu karịa olu niile nke ọtụtụ mmiri karịa ebili mmiri niile dị ebube nke oke osimiri jehova nke nọ n'elu dị elu dị ebube ka anyị kpee ekpere nna anyị meela ana m arịọ ka ime ka anyị kọta ike gị n'aha jizọs amen nwanne m ana m eme ka ị mara na chineke anyị dị ike ana m akpọrọ akọ n'uche gị gaa n'ihu okike nke ekere chineke ji were ụbọchị isi nke ihe niile ekere eke nke ị na-ahụ taa osimiri ala akọrọ osisi ugwu na ndịda o ji ụbọchị isi nke ihe na ụbọchị nke isi ka jehova mere mmadụ ka ị na-ele onwe gị anya ana m arịọ gị ka ịkọta onwe gị dị ka onye jehova mere mgbe ụfọ ị na echezu onwe gị mgbe ụfọ ị na-ege ihe ndị mmadụ na-ekwu na mmadụ siri na nka na mmadụ siri na nka ma ana m eme ka ị mara dịka akwụkwọ jenesis mere ka anyị mara na chineke jiri ụbọchị isii kee ihe niile na ụbọchị nke isii ka o kere mmadụ mgbe anyị na-ahụta ihe ndị a niile na-eme n'ụwa anyị na-ahụta ikike nke chineke anyị na-ahụta amara ya anyị na-ahụta ngọzi ya anyị na-ahụta ịdị ebube ya mana ụbọchị taa nọ n'ime ya anyị na-ahụ na ọnọdụ dị iche iche nke ụwa na-agbanwe agbanwe anyị ahụrụ osimiri dị iche iche ịpụkwara e nụọ akụkọ nke ihe na-eme n'ụwa na osimiri na-enwe ebili mmiri anyị na-ahụta n'ezie na-enwere oke ala ọma jijiji ndị dị dị iche iche ndị na-eme n'ebe dị iche iche anyị na-enwe mgbe ụwa na-agba mkpugha ụlọ ndị arụrụ arụ adakpuo n'ime ala ndị mmadụ anwụsị ya ọnọdụ dị iche iche nke ndụ na-apụta ma ana m emere ka ị mara n'oge a na chineke onye kere ihe niile nnọọ ka dị ike nnọọ ka dị ebube ọ bụ na mgbe ebili mmiri dị iche iche na-amagharị na ndụ ezinụlọ gị na azụmahịa gị na ebe na-arụ ọrụ osimiri nke ụwa ọ na-amali onwe ya elu imegide gị n'ebe ị na-arụ ọrụ ndị dị ike ha na-achọ ịchụpụ gị n'ọrụ n'ebe na-azụ ahịa ndị dị ike ha na-achọ ịchụpụ gị n'azụmahịa gị ọnọdụ dị iche iche nke dị ka ebili mmiri ọ bụrụ na emetabụ ihe ebili mmiri bụ ka m chetara gị na mgbe jizọs na ndị na-eso ụzọ ya na-aga n'elu osimiri na-ehụ na ebili mmiri marigidere ụgbọ ha baịbụl mere ka anyị mara na ụgbọ ha malitere imikpu n'oke osimiri ma dịrị jizọs kraịst onye nwere ike niile onye nyere iwu ebili mmiri ederede. david na-akọwa na osimiri ebiliela imegide ya n'osimiri weliekwala olu ya imegide ya oke ifufe nke osimiri amaliekwala n'elu imegide ya ma jehova onye na-anọ n'elu dị ukwuu karịa ebili mmiri na ifufe niile nke osimiri ma nwanne m nwoke kebụ nkasi obi pụrụ iche nye anyị na chineke dị ukwuu na chineke dị ike na chineke dị amara na chineke dị ọmịiko nọọ pụrụ ime ka ebili mmiri niile nke nọ gabiga gịnị na-agabiga ekwesị o wetala nsogbu dị iche iche n'ezinụlọ gị oke ọnwụ oke ọrịa oke ọnwụ nsogbu ana m eme ka ị mara n'oge a na chineke onye kere gị dị ike karịa ebili mmiri ọ dị ike karịa nsogbu ọ dị ike karịa mkpa ọ dị ike karịa adụm ọ dị ike karịa ọnọdụ ọjọọ chineke dị ike akpụkpọ m na-akpọ gị n'oge abụ ị marala chineke ị nweela nhuko nke ike ya ị maara ụzọ ya ị maara ihe ọ na-eme ị maara ihe ọ pụrụ ime ị kwekwara na ọ pụrụ ime ya ọ bụrụ na ikwere ihe ndị a wee jehova na-eme ka ị mara n'oge a na ya dị ike karịa ebere mmiri niile n'ihi na ọ bụ ya bụ eze nke na-achị n'ọgba niile na ya bụ eze nke dị elu o yiworo ike dịka uwe jehova yiri ike dịka uwe ị nwee n'ike gaa yiri akwa mbụ were akwa kpugide onwe gị ihe chineke yiri dịka uwe bụ ikike ọ bụ mere o si dị ike karịa ebili mmiri niile ana m akpọ gị n'oge a ka ị nwee okwukwe siri ike n'ebe chineke nọ ebili mmiri ọ na-amagharị ndụ gị ebili mmiri ọ na-amagharị ụzọ gị ebili mmiri ọ na-amagharị ụmụ gị ebili mmiri ọ na-amagharị azụmahịa gị ebili mmiri ọ na-amagharị ndụ gị ebili mmiri ọ na-amagharị ahụ gị jehova dị ike karịa ebili mmiri niile a mere n'aha nke jizọs n'oge ana m akwu okwu n'aha ya ka ebili mmiri ọbụla niile nke na-amagharị ndụ gị ka o dere du n'ihi na jehova dị ike karịa ebili mmiri ndị a nwee okwukwe n'ime ya ọnọdụ a ga-agbanwe ka anyị kpee ekpere nye nwanyị meela ka ebili mmiri ọbụla nke na-amagharị ndụ nwa gị ọbụla n'oge a ka o deredu dịka ike gị siri dị n'aha jizọs bụ onye nwanyị. anyị onu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka na-abịara unu Adventist World Radio mgbanwe abụ ụmụaka na-agụ ha na-asị na chukwu dị ebube n'ezie chukwu m buru ibu chukwu m na-eme ihe rịba ama ee ọ bụ onye chineke anyị bụ onye ọma na-ege ntị ị maala chineke m na-ekwu okwu ya ka m jụọ gị ị nweela ihe mmekọrịta gị na chineke m chineke m dị mma chineke m bụ onye ọma ma na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke chọrọ iji anyị ma ọ bụ na ọ dị ihe na-agbagwoju gị anya n'ozi ọma nke nụrụ taa gị na-achọnye gị atapụ ịga okwu zi gị nzọmụkwụ nke kraịst kọrọ na anyị n'ekwentị na 07063637224 07063637224 chekụtakwana ị nwere ike ige ozizioma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo detakwara anyị akwụkwọ na awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com oge a ka anyị ji na-ekele onye nyere anyị ozi ọma nke taa onye mgbasa ozi emmanuel levi anyị na-asị ka chineke gbaa gị ume ka chineke nọnyere gị n'ihe ọbụla nke ị na-etinye aka ndị mma n'anya chineke amen ndị bụrụ anyị abụọma nkịta missionaries of aba ka ịhụ na ya chineke chia n'ime ndụ unu n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lawrence na si echi ka anyị zụkọkwa mbe gboo